ijele nwa mama ị e na-anụ egwu n'ara eyie gị egerie eyie gị gị egerie eyie gị egerie eyie gị egerie nwere ga egerie nke a eh? <laughs> ferefere dị etu a ka ka ferefere ya adị jenụwarị 1 ka anyị na-agbadokwolo 2020 akwụnwafọ ya ụgwọ ọzọ ewepụrụ ya ife first of January dịka ndị bekee si agbanye ya bụ abalị nke mbụ o wetara n'aka na mgbede ị nweresi aṅụrị ịchọba anyị na King's Palace Hotel Extension na ncherịta iru Nnewi High School na Nnewi Anambra Steeti ọ garaghị n'ọkwa ya o nna ya ọkwa dike eme eh? mesi ibu kpọkpọ onyịkonyi nwoke kwuru na eke nwaanyị abụọ o buru na mgbada ọ nọ eh? chifu imo anwụrụ ananụ m ya na magi ha anụkwa live ọya ndị otu nkwọ anyị ekelela unu n'ụtụtụ a anyị bụ ndị ozi ọma mhm. anyị bụ ndị oziọma chineke zitere ka anyị bịa wetara unu oziọma ka anyị bịa tọpụ ndị ekwensu jiri ha idp ike ha abụọ gịle m anya anyị ama na ambasadọ and she was ambassadoress ọnwa ịkọwa wudu nwoke Felix Ndukwe ụwa niile ihe ọma niile na-eme n'Igbo ọlụ anyị niile nwere ụgwọ ndị Igbo ọlụle ọlụ anyị niile ọlụ anyị niile ọlụ ndị Igbo niile ọlụ anyị niile chachacha Igbo kelenụ egedege of Africa onye ka anyị agụghara ibe ọka ha ọgwụ ihe si mba india wee nwuchi anyị nye ndị mmadụ ife bekee na-akpọ free medicals na-edo ndị mmadụ anya maka ka a na-ekwukwo ndị okwu ndụ ka a na-ekwu okwu arụ ike e? ọ bụrụ ọsọ enwere ụmụnna anyị ndị elelele dịka akụkọ si ya ndị elelele mgbe a na-eme ife slavery anyị ya ya ndị na-achọ ebe ha si ha ya ọnụ n'ụbọchị ha na nna anyị Pete Edochie akpago ka anyị si wee magasị okwu ọnụ n'ụbọchị ahụ ka a mara ka anyị si wee chọpụta ebe ha si ndị Igbo ya ewepụta ana wee nye ha wee nabatakwa ha ụmụ ụmụnne anyị anyị ga-akwado ife gbasara igbo mee ife gbasara akademi ndị igbo ya dị n'obodo dị iche iche iji wefu na nwa ya mụ na mba ya gba mbọ megịnị na-asụ igbo mana na nchịkọta anyị agwa ndị mmadụ ka anyị sigakwa na nigbo ogbe anyị na-eri bụ ịmana ndị nna anyị arụtara aka anyị kịta anyị na-erizi nne kan ah. pụta nke a kpụọ asị na anarị ebe niile tụpịa onye mmezi anyị echigakwa ebe anyị si maka onwere ebe anyị malitere eh? unu echefula na first of January 2020 chọkwa isonye n'ife a na-eme ya bụ ife ndị bekee na sponsorship maọbụ ka a gbasaa ife ị na-eme chetakwa na agbọghọ emeghe ụṅara na ọya babedi mm. ịkpọtụrụ anyị n'akara ị na-afụ ụmụ obere igwe nọ live nakwa ndị ọzọ eh? etu Na ka ọ dị ìmọ̀ fún gbogbo olùdólùgbò tàbí.